nke dị ka ibie wee bụrụ omume ka ndị oyibo na-akpọ behavior chọọ dị ka ọ dị gị ọ bụ na ịbụ ọnwụ nkwụ onye aṅụrụ mana ayaba ịba n'ime bọtụlụ ịlarụ chọọ dị ka ọ dị gị ayaba ị na-aṅụ na-aṅụ ụwa na-aga ọ bụ na ịbụ onye guf nya ndị na-afọ aṅụrụ chọọ dị ka ọ dị gị ọ na ọ bụrụ na onye a na-ese ịchọ onye ọ ga-abụ ị na-ese ọ na-eru gị aka n'isi ụwa na-aga ka ọ ịbụ onye ọ ga-abụ ee isebezi ọsị gị ị na-ese na isi ihe ị na-ese na-atọ ọnụ ya afọ na isi ihe ị na-ese na-alụ ya afọ chọọ dị ka ọ dị gị ọbụna ịbụ onye aṅụrụ ma chọọ onye ma ibe gị ọbụna ịbụ onye ọṅụ sịga chọọ onye ọṅụ sịga ibe gị ọbụna igbo ka ị na-ese chọọ ndị gufu ibe gị maka na nke ọbụla dị n'afịa afịa ọbụla dị n'afịa nwere onye edebere ya ka ọ bịa golu ọbụna ịbụ ndị kilomiti ndị bụla fraịde niile a na-akwakọ klọb klọb ejekwana eje nụta sista amaka mmeri ama nkwakwa maka apụta iche ije klọb ọjụ na ọma nje o solu gị jee fụchie ntị fụchie ebe niile ibia na-agba ọ na-eti aleluya ọ pụtazie iche ojeje rịpọtụ oge na eh, aka pastọ mgbe a pastọ abata na alụmdi na nwunye unu anyị makwa na pastọ batakwara anụ na alụmdi na nwunye unu <laughs> nsogbu kwa <laughs> nsogbu adịgo so ọ bụ na ị bụ onye akwụna ị na-ala ka ive dị na yotago kilomita ụha mhm, jee chọọ ndị ibe gị vaanị ya ọ bụrụ na ị bụ an introvert na ịda ala ka ịpụ apụ chọta an introvert ibe gị ọ bụrụ idutezi an introvert ee eh, na ịbụ an introvert idute onye na-abụrụ an introvert ịpụtazi na-eme the person expect ka o soro gị n'ọnụ ụlọ ka o soro gị na avoid pipo ọ dịrọ possible onye a pretend godu na ọ like gị ee eh, na ọ ga-eme nwe ya o menyewo m two months three months ike agụ ya mgbe a marriage ya saa ajụkwana m ka m si wee malụ